ị ka na-imajin akpakara dịka mụnwa na-aghọta na aba mgbe mbụ babas na desi ebe a na-ekpofu ahịa were bule nwe ogbenye mụnwa batakwa hụ ya hụkwa na ama m ihe m na-amadị na-eche na ihe na-enweghị ọnwụ today wụrụ sọmpi esi m ebe ahụ ile anya ebe a ga ịghọta won dekin ọgwụ bụ workers quarter and also security security na ebe a police from federal a na-akwụ ụgwọ monthly ile anya ebe won dekin ọkwa ego from akpakara ka si ruo ebe a ile anya ebe a ga ịhụ ọfisi a rụrụ ilekwa ya dasaịd nwe ha e nwekwara ebe ọzọ e nkwara wokas pọta n'azụ ebe ni nwekwara wokas toilet and bathrooms so ihe ndị a woo ọ nwụla kpakara nyere bụkọta ọwa ego na-arụ n'ihe ndị a ma ego adịghị ya aga na-arụ ihe ndị a ọhaneze ndị igbo ọhaneze ndị ọma ndị ihe ọma na-adị mma ah, tata anyị na-ewetara unu the Igbo excellence ebe anyị na-agagharị na-ahụgasị ụmụ Igbo ndị na-agba mbọ ụmụ Igbo ndị na-esite na ihe obere wee mepụta ihe buru ibu ọ ihe awụ ihe bụ mbịa na ala Aba ebe m bịara ịhụ ezigbote odogwu n'ala Igbo odogwu na Ebonyi steeti biko kọwara anyị aha gị aha Solomon Okoye Chief Solomon Okoye, m ga gị Chief Okoye onye ọzọ ejikwa mara m bụ eze ọba eze ọba eze ọba ji chai onye Igbo ka biko kọwara ya mbụ isi Eze m Ebonyi steeti n'ebe na Ebonyi steeti izi local gọọmenti eria edukwachi ndị ebonyi ndị ebonyi ọzi ndị ebonyi ka a na-arịazi ugbu a ndị ebonyi wụzi ndị jizi wụ ọnwa na-etiri ọra ana m ekele chineke na ọ na-eme na ọ na-arụ ọrụ dị otu a ala ebonyi steeti ok chief anyị bịara na ebe a biko kọwara anyị ihe a na-emeba eme ya na-eme ba a bụ ihe eji mara akpakara n'ụlọ igbo akpakara eh, yes so na bekee bụkwa scrum <laughs> Ok, ngwa uh, kedu gị na gịnị ka a na-achọ na scrap ndị a kedu ihe na ihe a na-achọ gịnị anyị nwere different varieties of um, ngwa ihe anyị na-azụ anyị na-azụ aluminum scrap anyị nakwa azụ copper scrap anyị nakwa azụ brass scrap anyị nakwa azụ iron anyị nakwa azụ batrị profile and uh, and uh, and echetara a lot <laughs> a lot echetara m echetara uh, n'ime ebe anyị nọkwa anyị na anyị na-ahụta uh, ọtụtụ ndị mmadụ na-arụ ọrụ ebe a ndị a wụ ụmụ ọrụ gị yes of course ụmụ ọrụ m uh, the um, employees your employees like ole ka ị mere employee ebe a lekwa ya enwe ka irukwe 50 sometimes 40 depending enwe mont ọ na-abụ eruo 50 enwe mont ọrụ dị much eru 50 50 employees onye mere employ a business mere employ 50 employees n'ala Igbo ị deserve ka e recognize ya gị ị na-enye 50 families nri it means a lot so kedu otu isi amana eji ihe ndị a every month anyị kwụ ahụ mgbe nwekwara ndị a na-akwụ weekly based on their levels and the, you know, their capacity based on ịmagụ na obodo siri ike enwe ndị iche wetin mont ya onye ha nsogbu enwe ndị bụ weekly payment nwe ndị bụ monthly so okay um okay ngwa kọwara anyị na ihe gbasara akpakara a na-azụ kedu otu o si enyere obodo aka akpakara na-enye obodo aka nke ọma maka na ndị ọcha batara mee ka anyị mata na ihe anyị chere na na-enweghị ihe eji eme na o nwere lot of things eji eme so in fact enweghịzi anything a na-akpọ wasteful something if at all ma anyị mara ihe so ndị ọcha mepere anyị anya mara na that na ihe anyị che na ọwa ewesi ezinụlọ ga-ewesi and inyekwa aka ọzọ bụ na ọ ga-eme ọtụtụ ndị ma na-enweghị a na-arụ enwere ebe ihe a na-arụ agbakara is something whereby somebody na-enweghị ihe ọhụụ somebody enweghị hope can become something through it maka na ọ oh, wụ business na-enyere m ogbenye aka Ok, uh, ịma a na-agazi n'ụzọ a na-agazi n'ụzọ taa anaghị ahụ ụmụ ayọn ma ọwụ ndị a na-atụfusi atụfusi so ebe niile ka ọ na-abịa so ọ bụrụ na akpakọtacha ya ọnụ ebe a ebe ọ na-aga akpakọtacha ya ọnụ e nwere many companies enwere Indian company Chinese company enwere ndị na-aga uh, company na a ga-esi na Lagos kwekwe mgbe ọ ga-erukwe emewe ya export to Korea Japan because ọ na-aga China so mana for the time ọ na-akpa Lagos ụọ haya industrial factories so ele odo ya na trela ebugakwara ha na Lagos of course na Lagos oh. man uh, ihe nke a ihe nke a tụkwara m n'anya oke uh, biko uh, o were anyị nghọta na Igbo asị na Igbo na-agba mbọ kedu ebe isi kedu otu isi bido were rute ebe taa <coughs> mbọ na mụnwa na ebe ahụ ruo na ruo nọ na level a today a gym one day is not a day job ebidokwa m na Lagos takwara ahụ na Lagos gbakwa bọyị na Lagos mekwe biznes so ihe butekwara mbughachikwa m aba na east bụ during Obasanjo regime maka mụnwa na-azụ ahịa akwa na-ebutekwa na ebig way so oge ahụ kọsọm siziri ahịa three consecutive times so the thing na-ebuo m aka maasị nsogbu nsị dimkpa ga nọrọ na mmiri nchaba ya anya ka m were ehihie chọwa ewu ojii n'oge tupu abalị abịa so m kọntaktị one of my brother nọ na Bangwa Abia steeti m jụọ ya ụdịrị biznes ya mere ya ma batị gbakara skrab ma agwa ya na m ga-abịakwa wee mara ka o si wee na-aga na anyị nwere mewela international business esizuchala ahịa m enwezighị lot of things mmadụ megere so ma bịa ruo ihe omeme introduce to it so machọ shop nkwụ shop anyị malite from one shop so otu aga nsi bata na akpakara and eh, akpakara emeela gị eze of course uh, the grace of God today we thank God because Chineke buliri anyị tru akpakara ok ngwa eh, onye onye eh, onye eze biko ah, ịma oteba aka abịa na-enwe okwu ndị dị aṅa asị na Ebonyi steeti na ha anaghị enyere ụmụnne ha aka na kịnịkọ kịnịkọ mana anyị awụ ebe anyị na-aga achọrọ m ka anyị ọnụ gbasara ihe onye hụrụ ụzọ inyere ndị ọzọ e, ya nwa asị ndị Igbo na-agba odibo onwere aka ị na-enye ụmụ ntorobịa Ebonyi steeti na-arụ ọrụ ma ọwụ ndị kpọpụtara nụkwa na yo fen na-achọta ihe a na-eri anyị gwa ọdịnaba o nwere ebe akụkọ na-adịghị mba niile nwere akụkọ dị iche iche n'ebe ha ị gawa na ebonyi enwere akụkọ nke ebonyi gakwa anambra enugwu imo enwecha different stories mana uh, anyị nwa n'ike nke anyị anyị na-agbalị inyere ụmụnne anyị aka maka na gị lekwa anya agbanyekwana ebe a na ndị na-arụ ebe ahụ sọsọ ndị ebonyi steeti anyị nwa dị eme anyị dị tribalistik ghọtago anyị nwere ndị ebonyi mkpọtara ndị be anyị ọgọ m na-enyere ha aka nwekwere ndị from Ngwa abịa nwekwere ndị Enugu nwekwere ndị Anambra so ọ bụ otu mana enyemaka m na-enyere m nne nke m especially ndị be anyị I show them some ways so something they don't know ihe nke ha na-amara m na-egosikwa asị lelele m na-ezighị ụzọ na-enyekwa ha some contact nke ha na-amakwa ka nwoke mara anyị na-enyekwa encouragement of ịgba mbọ maka na dimkpa kwesịrị na-agba mbọ for a fan na mmadụ bụ nwoke a mụpụtara n'afọ iwee e toruo toruo e bụrụ nwoke nwoke kwesịrị ịgba mbọ because nwoke ekwesịghị ịnọ ka mmadụ nye ya nye n'ọnụ so i try my best to show them izi ha esi egbu azụ bụrụ ya ịdị e na-enye azụ agbanyeghịkwa na orejikwa anyị na-enyekwa ma na-ezikwa ụzọ ọgasolo <laughs> oh, ọgasolo ọgasolo ana ekele gị ana ekele gị n'ụdị pụrụ iche otu isi nọnyere anyị jikwe na anyị otu faktrị gị si wee dị ah, ekele dịrị gị kedu ndụmọdụ ị nakwa na-enye ụmụ igbo ụmụ igbo niile ndị nọ na-enwe ihe a na-eme ugbu a ndị na-ele anya na ha ga-awụ mmadụ kedu ndụmọdụ ị na-enye ha nwantịrị m nwa mara n'ụwa bụ na nke mbụ bụ na mmadụ dị ndụ ekwesịghị ilụz hope for a na mmadụ dị ndụ ule anya dị there is hope so ndụmọdụ m na-enyekwana ụmụ okoro ma ndị ndị ifilikwara ma ndị na-anaghị agba mgbagbo mmadụ gbagba mbọ ebe anyị fi na oleanya adịrọ ole anyị nwekwa ike isi ebe a wee mee gịnị were bịa so mmadụ gị nwere ihe ị ga-eme in life you must start up something maka for you to achieve you must have something start up ọ bụ onye bidokwa n'ihe ka arụ ya ma ma nwee ike rụchaa ya ma ga-ebidoro something onwe na ihe ka ị ga-esi esi ma na arụrụ ma na arụchara so mmadụ dị ndụ ga-enwere ihe ga na-ebido na-eme n'ụwa ị ka na imagine akpakara dịka mụnwa na-aghọta na aba mgbe mbụ baịbụl na desiri ebe a na-ekpofu ahịa were ebule nwe ogbenye mụnwa batakwa wee hụ ya hụkwa na ama m ihe m na-amadị na-eche na ihe na-enweghị ọnwụ today wụrụ sọmpi esi m ebe ahụ ile e anya ebe a ga ịhụta won dekin ọwụ bụ workers quarter and also security security na ebe a police from fedral a na-akwụ ụgwọ monthly ile anya ebe won dekin ọkwa ego fọm akpakara aka si ruo ebe a ile anya ebe a ga ịhụ ọfịs arụrụ ilekwa ya dasaid wozat e nwekwara ebe ọzọ e nwekwara workers quarter n'azụ ebe ni nwekwara workers toilet and bathrooms so ihe ndị a wo ọ bụ na akpakara nyere m kọta ego na-arụ n'ihe ndị a ma ego adịghị aga na-arụ ihe ndị a na akpakara ka nsi wee rụkwa two story building si na akpakara ka nsi wee rụwa three story building na my hometown Abakaliki capital si na akpakara ka nsi wee rụwa do mansion ghọtago because akpọ ma mansion because ihe ọgwụ gị mara na ọwụ mashọn mana sị kpọọ ya duplex imelu gị dị m and m na ọha na ndị na-ele anyị ihe awụ akụkọ onye si na na-enweghị ihe onye si n'ebe a ahịa wee chukwu ebulie ya elu ụmụ igbo aga m na-emere unu na-ewetara unu akụkọ igbo na-ewetara unu ihe igbo iji na-akụziri unu si na igbo wike igbo wike chukwu agozikwa igbo anụkwala gị na-eche na ee na nna na-asị gị na iwe onye igbo na nka nka nka nka ya na emebughi obi mwa na-agwa gị mụnwa emeka onye Nnamen TV nke na-ahụkwa maka Unify Igbos na ana m ekele unu ka emesịa